que é o Otama Sabra. Anyị gụọ na ọjọ ojiji, kelee gị nna, onye merụ ka anyị rahụ ma teta, ọ na-abụ emeghepụ ụbọchị, emeghepụ ọnụ. Asị m, ndụ ndụ, nka nka, ndụ mmiri, ndụ azụ, mmiri abalị, azụ anwụrụ, ọkpa eti na aja. Agadi na-adaka aba ya ọnụ asị m ka egbuwara aka m ka ọ bụrụ na mma ka ka ọ bụrụ na mma ọ na-eme n'ihu ka anyị nọ n'azụ ọ na-emezi n'azụ ka anyị nọ n'ihu nke anyị metere efere mmadụ nke mmadụ metere efere anyị o metere gburuee anụrụ m ka ọchụnwa ọkụkọ nwee ada nwụrụ ọkụ ọkike kere mmadụ ma o nweghị onye kere ya chekwaba ụmụ Igbo ebe ọbụla ha nọ wee sio ntinye ntinye ka ụmụ Igbo ga na-etinye anyị agaghị ewepụ ewepụ ụmụ Igbo ga-abụ ihe nye ụwa asị m onye zụọ nwa nwa zụọ ya ma lee ya nka ọbasi n'elu anyị na-arịọ gị ka udo ịfụnanya ọganihu ogologo ndụ na arụ ike ụbọchị ikere mmadụ ka ikere ihe ọ ga-abụ nna anyị na-arịọ gị ka anyị dị ndụ wee bụrụ ihe ị chọrọ ka anyị bụrụ ọfụrụ nwa mmadụ fụkpa anya aka nwa agaghị ebe na egbe bere ugo bere kesi ibe ya ebela nku ya saa ya ọgụ eche anyị n'ụzọ ga-agbaji n'ike achọwa mụrụ dịka ọnwa anyị na-ebe ogiri nwata abụrụ abụ bụkpụrụ iro mana iro dị na-agwa anaghị egbu nwata ndị gboo na ofeke na-akpata edipịa anaghị anwụta oge ikwu na-edebe etete etete na-edebe a m ikwu mere ikwu ga-atọ na nkwubi ibe mere ibe ga-atọ na mbibi ụmụ Igbo ọ ga-adịrị anyị mma na eke n'obi na afọ na nkwọ taa bụ nkwọ ga-apụtara anyị ụpụrụ anyị ndị asaa na-abụ ndị si na ya ga-adị ndụ nkwọ anyị ọrụ. ihe na-eme ndị Igbo ihe dị aka ọjị nye ndị Igbo na-emere ihe dị aka ọjị a sị na nwata gọjie ọjị ntị ndị nwa sụyara nzụ igbo mmụọ njem ọzọ eleji igbo ụlọ ka ọjị ụlọ ka ọjị ụtụtụ ka chineke nna pụrụ ime ihe niile mee ka okwu ọnụ m bịa na mmezu site ugbu a ruo mgbe niile gịnị bụ ọjị ọjị bụ mkpụrụ osisi ndị igbo ji akpọpụ chukwu okike abịa ọjị bụ ndụ mere igbo ji asị onye wetara ọchị bụ udo mmeri kpochasị onye wetara chi wetara ndụ ọchị bụ udo mgbaghara ugwu nghọta nnabata ofu obi obiọma ịba ọjị bụ ikpe ekpere n'usoro omenala ejighị asụsụ bekee aga ọjị maka na ọjị anaghị anụ bekee ndị Igbo ibe m biko gbaa mbọ kesaa ihe nkiri a ka o zuo ụwa ọnụ anyị chọrọ ya na-asị ọha na eze bịara mmemme a nnọọ